Maria, I don't know. mesị ya pọsụ ya eri ji anyị na-ekpere ka anyị ekpere ewetazi afọ nke nna nke na nke mmụọ nsọ anyị ekene chineke onye na-emere anyị ihe ọma onye mere ka anyị ndụ n'ụbọchị taata bụ 29 disemba onye na-ekpe ekpere ịbanye aha ọhụrụ n'oge ụbọchị eteghị aka akere kere gị ka ọrụ kwusi nzukọ n'ụbọchị tata Chukwu na-emere ọrụ ihe anyị na-asị ya nara ekele n'aha Jizọs a kere gị maka onye a nọ na nke ya bụ ọhamadike onye Chineke si n'aka ya na-arụ ọrụ na ọrụ ukwu azị Chineke nara ekele n'isi dịka inyere anyị dịka ọhamadike nara ekele n'aha Jizọs a kerekwara Chukwu maka onye dịka igwe anyị onye na-ahazi obodo anyị ka ọ dị mma ọ bụ ya mere anyị gbakọ ebe a anyị na-ekele chineke maka ndị igwe o nyere ọrụ ukwu na-asị amara nara ekele n'aha jizọs anyị kelere chineke maka onye ọbụla maka na ọgwụgwurugwu eze eze na-achịkwa nwere ndị ọ na-achịkwenyere ya ndị mmadụ zukọrọ n'ụlọ maka ndị niile kwenyere na ọrụ ya abịa n'ihu anyị sịka chineke mere ekele n'isi n'aha jizọs onye ahịa ụmụaha bidoro ụzọ ụra anyị si megide chineke anyị na-asị chineke ejikwere njọ ụrụ kwụ anyị ụgwọ jiri amara kwụ ụgwọ anyị were bunye obi n'efe gị n'aha jizọs dịka anyị gbakọrọ tata inwe aṅụrị asị ọrụgwarị dike bụja tata igwe anyị eche jide esi ọrụgwe jiri ọ dị ha nyere ime ọrụgwu gara ike si ire gara ike ọhamadike gara ike ọfigbo gara ike ọkpọ ụra azụ mmiri èyí ti òfin gbàgbà nàìjíríà ẹsẹ na aka iji òwe aga akwụsị kama ị gàdé na ga n'aha jizọs ihe ọbụla nke You nọ n'ebe a ma obere ihe ọbụla anyị nọ ebe a ndị ndị ndị ndị ndị n'oge ọzọkwa nke anyị ga-elejọta na ndị gara mkpụrụ ụzọ abịa n'udo ma ọ ga-anọsi ya na ndị ọzọ ebutere na ihe a na-eme na chineke mee ha aka n'obi ha karịa ndị kwere nụ ma ọrụ bụ ukwu bụrụ obodo dị mma ndị ndị aka aha jizọs kraịst bụ onye nwe n'afọ nna Mọ́tí lè pè mọ́ mi á lè bá ya. Ó fún bá mi. mmadụ na-ekwere ihe na-eme anya atọ ụtọ eji ikwe ndụ a na-enwe oge so ha nọ n'ebe ha nọ ekwe na gwa ha sendie meseji a onye ọ nọ ebe ọ nọ nye ekwe na ọnya bụ ụtụ ya maka mmadụ niile kwe ọ ya daba igwe igwe oji ikpere eti akụ unu ya echi igwe ọrazurunye na ekwu ha ọrazurunye ya hapụ ya na ya enweriri ndị ya sị na ha ya ekwe ọ eh. ndị ahụ ekwe nri ya emenye nye wee mara ihe ya na-eme eh. so ha nọrọ ebe ha nọ nwe onye na-asa ha let them be eh, ihe a na-eme a na-eme uvukwa so no problem

abe obodo nna ike nke na-eme a na-eme ọfụma ọkụ ọbụla azụ na mmiri ezie bọọlụ daalụ onye ọgụgụ ji ọgbọ na-afọ ya daalụ na-asị gị nnọọ chiuba ụba anyị na-asị gị nnọọ anya ọrụ ukwu bịa afụ ụzọ anyị na-asị gị anyị na-asị gị nnọọ chi echiruo anyị na-asị gị nnọọ obi ebedike ebedike ọ bụzikwa obi ọ bụzikwa obi ebubedike ọ bụzikwa obi onye eze o anyị na-asị gị nnọọ obi ruo amadụ obi chizuru echizu na-adịrị bụọ anyị na-anabata obi chukwu tubere ugo obi ibe na abụọ anyị na-asị gị nnọọ ezienu His Royal Majesty Dr. Emeka onora Esquire igwechinyere Eze nke abụọ na Ọlụukwu Eze Oyibo Eze chizuru echizu Igwe nwere NAFDAC nọmba anyị na-asị gị nnọọ igwechinyere Eze Igwe Eze n'ịdị anyị mma ahụ mgbe onye chi mere eze na mmadụ apụghị ịkpọ ya mgbo mgbo anyị na-ekene obi omenife ofunkwere obi omenife ichizu echizu anyị na-asị gị nnọọ ji akam na ọta anazie na ichie ugwu ọla nnukwu ichie nnukwu ichie ka obi ichie gị nwere levels anyị na-asị gị nnọọ ee anyị na-anabata ọhamadike ahamadike ọkụ gbagburu azụ na mmiri anyị na-asị gị nnọọ fumba ji ahamadike ọzọ igbo ndụ anyị na-anabata gị ichie Chineche Ndo ichie Chineche Ndo anyị na-asị gị nnọọ ụbọchị tata anyị na-anabata ichie Chimaloke nnukwu daadị anyị anyị na-asị gị nnọọ imewuru wee bịa maka dị ize ọ bụghị anọtụ iro by this time ha na-akpụgo n'ụlọ kpụo ọgọdọ eze ọnụ chie anyị na-asị gị nnọọ ọnwa ọnwa ọnwa na-etiri ọla ọnwa tikarị ọ bụrụ ọnwa onyoko na lọlọ ọnwa anyị na-asị gị nnọọ ọ ga-adịrị gị mma na ọrụnụ ndị ọrụ ukwu ji eme ọnụ na e, ọrụnụ na ọrụnụ eze ahụ maalụ n'ọrụ ukwu uchenna eze nna ya hei oke mmadụ oke mmadụ dị ka oke mmụọ a sị na uche dibịa chụọ aja dịka onye ndị mmụọ n'aka anyị na-ekele gị ana m agbapụrụ gị bụza ịtọ bụza bụza bụza anyị dụrụ ihe ị na-eme na ntị echi anyị onye eri eri ọzọ na ihe ị mere dị anyị mma ị ga-emekwa ọzọ chukwu gọzie gị eze ama arụhụ udo dị e, e, e, mkpa ị mma ego ọ na-adị mma dị mkpa ma mma nwoke ego o oke ikwere chi na akụ eze onye ọ ga-adịrị mma handsome young man ya fine boy no pimples daalụ o nwere ịbụ nwaanyị nụrụ gị ozugbo doziere isi onwere onye na-esi ofesi wee na-alataba anyị anyị na-asị gị nnọọ ugo jere mba were efi wee nata maka na ada eje mbara nkịtị anyị na-asị gị nnọọ ebi aka ịnọnyere enyi gị bụ Hamadike na ọ kwaziere ndị ọrụ ukwu anyị na-asị gị nnọọ n'ụbọchị tata Eh, ezienu nwanne anyị nwoke judu eh, judu du chukwu akụ nwafọ akụ nwafọ eh, ọ ga-adị ego mba onye na-enye onye ka onye na-enye anyị bụ onye egbo ịbụ ọzọ ụmụ ogbenye ọ ndị anwụrụ gị bụ ndị anwụrụ gị chineke gọzie gị maka anyị nwere ahụ ebe ọ bụla ndị mmadụ nọgị na-akụ ihe na-eme ide a na-ebe ihe a na-eme ọ ga-adịrị gị mma o anyị na-ekene ụmụnne anyị ndị na-ebe a anyị na-asị na ọ ga-adịrị unu mma daalụnụ ee nke onye chija zoro o ndị be anyị ọrụ ukwu amaka ọnọrọbụ barista elex ụbọchị ọfọ the honorable chairman of Eze Niger village the most popular village n'ọrụ ukwu village na ensu. village para for village go change anything to puta village produce dey produce the the the largest billionaires na ọrụkwu anyị na-asụ na alụ chukwu gọzie gị agba m na ịya abịa ị ma adọkwuo maka na ọ nwere achọ gị gị ajụ odere amaghị na o nwere ka o si dị daalụnụ ndị ọnwa ndị ọnwa ee ụmụ m daalụnụ nwanne igwe onye ọnwa ka ebu isi ka isoro bịa na ọ ga-adịrị gị mma ee ndị yutu ibe m na-apị wasap daalụnụ daalụnụ eh, nata ọganiru n'afa jizọs kraịst onye nwe anyị akụ nwanne igwe nwere 5 million wee goo ha plọt n'ime obi ahụ onye nwere 2.5 million wee wụọ fes wụọ dịrị ya ahụ ọkpọt njere ọrụ ugwu chere ọrụ nyere anyị 7 million anyị bụ egwu asa plọt so ife ndị ọrụ ugwu na-eme ife ndị bụ na-akọchukwu a lot of people clean my uh, a lot of owó ẹ̀ka náà but now can mention uh, na now even if I na-eme karịrị ndị na-alụzọ na-alụ ndị na-eme ihe na-agbapụ ndị na-agbapụ ndị na-eji titi lai na-eji mana enwere ndị enwere e ndị na-agha agha ahụ enwere ndị na-agha agha ahụ ha nwere ma fa na-ewu

ina se bu ni je bo bu ni no nde we na se je bo bu that is our aim and then i chu no ya mere mesu so that ờ, that go so no ka ke le wa ni ke ni fe ni wa na me na ya na ya mo kwa o wo la go lo si ma nwe na ko eto ke na ka nwe ki we me so no we sa chu we do me do me si ni ni na ma si ni na chu we ni ya ri ki ke ajọ mmara m afịa ajọ mmara m afịa na-enyekwa ego a maka ọgba eke onwe onye amasịrị eke ma onye agụrụ egweta ya na biji ego onye gwuo amadike o wee sị na ibe anyị bịa ka nwa aṅụrị ka nwanne biko ọgwụ ka anyị nọ onye ahụrịrị họrị onye niile skọt agba asị ifo n'ifọ na-edu n'anya agwụgwa na-eme

their left. Just piggling at the top of the ladder. a of charity. Because some will fool water. ochie grandfather eh, ya kedu ife nyere aka chụzuo karịa ka o aka karịa ọ ga-eme in life nwoke a wee ya netuo na ife ị ga-eme ọkọ na-atụ anyị ka abụ ya ka ọ bụrụ dọkịta ka ọ bụrụ pilot ka ọ bụrụ dis ka ọ bụrụ ọsịa na ife ị ga-eme bụ be a good man ọsịa karịa gị bụrụ be a good man ife ife bụ na ọsịa na ọ bụrụ na ịbụrụ a good man na enwere kọmpetishọn n'ebe abụọ ada azụ ya azọ ada azụ good man azụ kọmpetishọn adụrọ n'ebe ahụ So, this young man, Ahmadike, was a big charity. ka mmadụ ga mee njọ ka ndị eme ebe ọ nọ uwe ị ga-eji gbatakwa ya nso n'ebe nọ bụ chariti ọbịa ozugbo bịakwa maka oge ọ aka ya ọnya o bụ n'obodo a akọkọta ya aka akọrọ ma nne ya etu nne ya ọ na-alagodo ụla ịbata nne ya eje ọnụ ya ọnụ ya ọnụ ya ọnụ ya chere na ebe a anyị nụchara akọrọ ire andị na ka o si emeka ọ chọrọ ịma ọ chọrọ ịma onye ọ na-emere ife ọ nwere mgbasịba na onye ikpe nkwụ anyị na-agafe n'ebe mkpụọta na mkpụọta ka a na-aga ndị mmadụ buruzie rice n'isi na-aga ndị na-ana ma nne nri ma adazarị ma obodo dị iche iche bụrụ na-ana ọfọ maka amadike amadike amọrọ ndị o nyere wee bụrụ na ife na-ekwu ọ bụrụ ka agụba ife ọ na-eme ife ọ na-eme riri nne orika so na ife a igwe iji anyị bịara first of all and first and foremost I must appreciate our royal highness the royal majesty for the spirit of unity and this appreciation of my company ló mẹ́ka ẹgbẹ́ bá sínú ọdún kẹrin kò dìde àwọn ìkọ́nà ìkó ní ìkó ńlọrọ lọ́pọ̀ àtọ́ àbẹ̀lẹ̀ tí èkìtì wà kí ó kí nà.